igwe ndị ọma ekene m unu aka m agwa nwanne nwanyị nwaanyị chukwu nọ nso ihe a na-afịọ nnọọ na ịntanetị apc ha jikwa isi agụ ha jikwa ihe isi agụ ana m eche nnọọ ya m ndị naijiria aga m enye unu ihe onyonyo unu ga-ekiri gbara tupu unu ekirie ya Rufai na-ekwu sị ka ka ehi rie ka ọnya na ọnya ọgụ Biafra na otu esi mesa ndị Igbo omume n'oge Biafra nwụrụ m na m kedu otu ọnya ahụ ga-esi na kedu ihe obodo Naijiria megoro iji fụ na na ọnya ọgụ ahụ na ọ nara na ndị Igbo na-akpọ ya na ohi riri kedu otu ọ ga-esi hie rie ndị ọwụ na ka a nụchara ọgụ ihe enwenwe ha niile nke ndị Igbo nwere ọ ya bụrụ na onye ahụ nwere puku nde n'ụlọakụ unu enye ha naanị 20 pounds jikpọọ ihe enwenwe ha ọkwa ndị ahụ enyere naanị 20 pounds bụ ndị na-eme ihe n'obodo ebe ọ na-ada ụda n'elu ya Allen Onyema ọkwa onye Igbo ya nwa ụgbọelu niile ọ na-eji ha na-eji aga njem wụ ya nwagoro ya n'onwe ya gaa na mba ụwa niile jụọ ese ka ị mara ndị a niile nwere ọdụ ụgbọelu ndị a niile nwere ya ọ bụghị ha niile a ga-agụta agụta ndị ọwụ na ha goro ya ụgbọelu ahụ na ha goro ya n'onwe ha imirikiti ime n'ime ha na-aga agbazinata ụgbọelu ha na-aga kwụọ ụgwọ elizie ha ụgbọelu ha ji na-arụ ọrụ mana onye ma na onwe ya goro nke ya ego ya gị ndị Igbo ndị Igbo enwere enwere onyinye Chineke nyere ha pụrụ iche ihe ọ ha tinyere aka na ya na-aga ọfụma ihe ọ sọkwara ndị Naijiria na-eme ọkwa ndị Naijiria buru ọgụ bịakwasa ndị Igbo ka ha gara na emechaa nkwekọrịta ha nwee nkwekọrịta otu ha ga-esi mee ihe ka a nataziri Gowon mezie n'ihe e kwuru Gowon emeghụ mgbe ahụ ka ọ gbafere n'anya ihe ha gara binye aka na Ghana kwekọrịta mgbe ya eburuzi ọgụ Ojukwu wee tinye mee ihe e kwuru Ojukwu mere ihe e kwuru ihe ha kwekọrịta ha kwuru ha ga-eme na buri Ghana kedu enwe ihe ọjọọ Ojukwu mere ha buru ọgụ bukwasa ndị Igbo wee gbuo ndị Igbo tọtọ ya ka mmadụ mekwara ihe maka ọdịmma obodo Naijiria ha kpụrụ ya n'ọnụ ọtụtụ n'ime ha na n'obi ha ga na-ekwu ka nke ha ihe a na-eme ka hapụ ịga ihe ọ na-eme ga na-aga ọfụma Igbo ka m hapụ nnukwu nnego n'ihe onyonyo ahụ tinye na kọment sekshọn kedu ihe ị nwere ikwu n'ihe a Whatever happened in the 60s between Saldana, Awolowo, and Zeke, please, we need to heal from all those things. Whatever happened with Lancaster House stock, which I know was a very big turning point with the start of the problems and people being bored, we need to be able to heal. Whatever happened also in the civil war, we need to be able to heal. This ethnic bigotry is too much. It will divide, it's dividing us already. Right. And that's why we can't collectively speak as one. What is wrong with wearing a shiaku? Oh, but these same bigots did not speak when they served Kilishi and Zubu on that flight. Really? Is this what we've become now? A man has gone ahead to make Nigeria proud. The attire is from Nigeria. We ought to be celebrating that. That's putting more money to our local manufacturing sector. The next thing, people are saying, why must it be Isiago? Because they have their own ethnic leanings. Must we always think like this? And I'm sorry for this country because, see, a lot of people will say these are just banters on Twitter, but you'll be shocked how tribalistic most of the elite class in this country are. And for those in the elite class that are tribalistic, please watch yourself. It is time for you to heal those wounds. We will never continue this way. We can never get anything out of our life this way.